osi osi osi ọma ọdịna na-agabadị eze adụ ugochi tụbelụ onye ọma na-eje eme ọnụ ọdịnala bụ gabadị iru eze adụ ugochi tụbelụ onye ọma na oh, usiamate nanagamani ezanuruga chitobelwa onyamanije monwa ondinanabuzanzo gamaniru ezanegadi uko chitobelo gadi uko chitobelo tempo oyadi maka n'eziokwu anwa

olùkọ́dà. Balógun Chitu bẹ̀rẹ̀ pẹ̀gẹ̀pẹ̀, Exarchus ọmọ rẹ̀, ọ̀dìnàlá máa ń ọmọ òun jájá. Oge ọ̀bụla ọ na-eti, ọ nọ na nkụzi, Chukwu abịa ma agba gị ee eh, ụtụtụ mmadụ ụmụ ọdịnala Igbo abịakwa m n'ụbọchị taa ee eh, n'oge awa nke eziokwu ee eh, maka ndị ọ bụ izizi ha na-afụ m na soshal midia afọ mbụ efi Eze-Ana ogochi tubelu Oraifite abụ m onye isi nchụàja na Ugochi tubelu ọdịnala tempụl anyị na-agba afa gbaa afa miri emi nụkwazi ọrụ mmụọ dị iche iche abụkwazị m onye isi nchụàja na ọdịnala na restoration prime minister bụrụkwazị onye mgbasa ozi ọdịnala Igbo you can call me an ọdịnala evangelist ọ mụnwa na-anọ n'isi oche n'oge awa nke eziokwu n'ụbọchị tata ụbọchị eke a sị m na eke ya eketara anyị ihe ọma ma kepụrụ anyị ihe ọjọọ a sị m na akakaka ya ma anyị na jijiji ya ma anyị a sị m onye echeche ihe ọjọọ ya ebe anyị ya ma onwe ya a sị m onye si ha iji ji wee dị ndụ anyị digbuo onye a na ndụ onye si ha wee ji wee nọrọ anyị nọgbuo onye a na ndụ onye si na anyị ga-adị mma a sị m onye a ga-adị mma mana onye si na ya ama adị mma na onye a ama adịnata mma tiri ụwa gwụ si ee n'ụbọchị tata isiokwu anyị ji wee bịa bụ what we must avoid as a code word ọ bụrụ na ebute akịka na-esonyere m ọfụ jee na ma YouTube channel ị ga-afụ ebe m kụziri signs of a code word today ihe anyị ji wee bịa what a code word must avoid yes mana before anyị gaba n'iru ka anyị mụọ ọkwa dị mkpa ọ bụrụ na na ịlaikiri ihe m na-akụzi jee chọọ my eh, Facebook eh, page maọbụ sonyelu m na akaụntụ m maka na by next week by next week I will not be eh, administrating from this particular account. Yes, I will not be streaming, uh, streaming live. on this account so then ọ bụrụ na ihe anyị na-akụzi dị gị mma ka m alụsa my uh, whatsapp nọmba nke si for any reason you want to contact me ma ọ bụ isevuo isubscribe to our YouTube channel etu aka ka ị ga-esi na-enweta m mgbe dum maka na Facebook ada adịcha stebụl ada adịcha mgbe niile enwere ike akaụntụ ụfọdụ enwere ike ịjọ dị ka ịlọgụ ị na aka dị ya ofu iji ụtara ndị akaụntụ ọtara ya so mana ọ bụrụ na iso anyị na YouTube ọ dị stedi den ma ọ jide ma WhatsApp nọmba ofu WhatsApp nọmba ka m nwere so nke a bụrụ ya then nke ọzọ bụ echefu na every Monday and Thursdays ụbọchị anyị ji achụ eme ministration n'Ugochitubọ na temple ụbọchị anyị ji ekwubi okwu ikwubi okwu free kanselin free ọsọ ịgba afa ka a na-akwụ ụgwọ mana ụbọchị ọbụla ị chọrọ ịbịa na temple ka ị ghara ispendịba ego ịnọ more than one day efu ka arụ buku appointment with me eh? ka abụ ofu ọzọ bụ n'ọta ka anyị na-achịkọta àjà anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa maachị n'isi njedebe taa bụ 21 ọbịa wuro na 19th because na 19th ada ya n'oge wikend so taa ka anyị ga achịkọcha ya ndị niile sonye na anya bụ aja ha ga-enwetakwasị ihe onyonyo etu ya bụ aja si bịara nchịkọta later today ịghọtara ya then ka anyị gabazie n'iru nke ọzọ bụ ọ bụrụ na very soon my YouTube channel ọ bụrụ na ị chọrọ ịda watch our video echefuna na efe Eze-Ana Ugochi tubelu anyị nwere YouTube chanel ebe ị gara na-awọchizi my videos my production maka na ihe niile anyị fọrọ na-akụzi na social media anyị chọrọ ịda atịa na movie yes so ịchọ ịda fia na movie our movies our movie were abụ true life stories true life experiences ị gara eje na our YouTube channel na-awọchi ya have a special YouTube channel I created for movies now. The name of the uh, YouTube channel is Ugochi Movies Movie Productions. You can watch ya. But we need our second YouTube channel for movies. Nigerian Ordinana Nollywood Movies. These two channels belong to the temple. So you can go there and watch our movies. So very soon, all these series, you will no longer watch it on my Uh, evangelization channel bụ nke a YouTube channel m ebe ị ga-awọchizie na my channel m kreti ọfụ for watching movies nke a ọkparị mkpa mana as of today ị ka nwere ike ije na that my YouTube channel jee watch ya season 8 epost gobia yes ana m arụ ọchịzie ka m post all the channels emesịa ebufezie n'ebe a na-awọch so movie daalụ then nke yes anyị na-achọ m ka hibe maka hibe akademi of ndị nwere talent ọ bụrụ na ị chọrọ n'ịnọ anywhere close to Anambra steeti Imo steeti Delta State maybe Asaba and nwe talent na muvi art mana efubere onye ga-enye gị opportunity ka ị nwee ike echeshan na ya bụ ya talent anyị na-akwado ihe ịkọba muvi Akademi. yes so ị gaa na m na whatsapp 672 yes on my whatsapp number ka enwe ike gwa gị etu ihe esi wee rejista ka i wee nwee ike iso na ndị anyị ga-enye opportunity ka ha nwee ike na-esonye e atmuvi na trenis anyị na-enye then ndị niile nwere gift ma ọ na-ewu an ma ọ bụ n'ebe eh, DPO cameraman mana enwere onye nyere gị opportunity ka iwe nwee ike show the stuff you are made of chat me on WhatsApp any department ọ bụla which you can work in production movie production chat me on WhatsApp 08057837672 nke ọzọ ọ bụrụ na na ị chọrọ isonye na anyị na aja anyị ga-achụ nke ọnwa April aja mbụrụ na-aja ịpụta ihe fọwọdụ ya tri prayer request fọwọdụ ịfọwọdụ ya tri prayer request igbe donation token to the account number then ịchatizie m na WhatsApp ka m gwa ọda details I need from you ka anyị nwee ike bukwuo gị chaatị m na 0805 78 37672 I repeat 0805 78 37672 ka anyị gbapịa ọsọ nkụzi anyị a maka 20 minutes yes mana mma aga straight to the point ihe m kwuru bụ onye bụ ekod 1 akụwago m sayensị eji ama ekod na-achọ ka ihe na-achịkwarụ tata bụ ekod bụ onye akpọrọ ọrụ akpọrọ ọtụtụ ndị mmadụ ọrụ n'ụzọ dị iche iche enwere ike ịkpọwa ọrụ dịka onye akpọrọ ọrụ nke ezinụlọ gị ya lineage nwee ike ịkpọwa ọrụ dịka onye akpọrọ ọrụ n'obodo unu nwee ike kpọọ ọrụ dịka onye akpọrọ ọrụ na agbụrụ nwee ike ịkpọrọ ịbụrụ e onye akpọrọ ọrụ dịka onye akpọrọ ọrụ nye mba dị iche iche etu esi kpọghọ ọrụ na the area of specialization ma ọ bụ ebe a chọrọ ka ịkọva ga-editamin ụdị ike a ga-enye gị maka ya gba ọrụ izuoku akpọrọ gị ịghọtara ya Kpata na ike ndị niile akpọrọ ọrụ abụrụ ofu yes spiritual strength abụrụ ofu mana onye akpọrọ ọrụ bụ onye akpọrọ ọrụ enwere ndị akpọrọ ọrụ bido n'afọ nne ha they mystic in nature nwee ndị akpọrọ ọrụ as a result of circumstances or as, as a result of the as uh, things unfold yes mana ihe na-achịkọwara gị bụ na akpọ gị ọrụ na-akpọrọ gị ọrụ na-akpọrọ gị ọrụ ihe ọ pụtara bụrụ ịbụ gị special person ahọpụtara among your people ka ị bụrụ a messiah or ka ị bụrụ a bring of truth to them now he who much is given much is expected ebe a akpọrọ gị ọrụ ka ị bụrụ onye pụrụ iche onye na-agba ụkọ onye a ga-echi n'aka ya zọpụta ọtụtụ ndị mmadụ bunye ọtụtụ ndị mmadụ elu enwere much much was given to you and much is expected ọ bụrụ ihe ọbụla mmadụ mere na afrịka ị ga-eme na afrịka maka mmiri oke soro ngwere ma mmiri ọkọcha ngwere ọmaka oke ịsịkwara e ka ime na ibe gị na-eme itinyikwara aka na ihe ọbụla wụ mpụ ma ọ wụ ọtọdọ maka na ndị ọzọ na afrịka gị nwa ama na afrịka you know why you are somebody that is embedded with grace in a special way and calling gị bụ ka ịzọpụta ndị mmadụ maka na onye isi adịghị esi onye isi so mgbe ọbụla afụtalụ na-ejere na-etinye aka n'ihe ga-ebutere gị ikpe isi nke mmụọ a ga-apịawa gị azụ ịghọtara ya esikwana ka ibibe ndụ akwamiko ma ndụ iko iko na ndị ọzọ na-eme ka ime ndị ọzọ na afrị nwa na fri maka na mmụọ so gị ịghọtara ya ọ tụrụ gị anya n'aka nnukwu ihe ọnya kpatara na pọnishment ndị akpọrọ ọrụ na-adị mụọ esikwana ka ị bie ndụ ndị ọzọ na-eme ndị ọzọ na-eme ros gị ka ime nke ọ bụrụ ofu ịbụrụ nwoke esi ka ime nke na ndị ọzọ na-eme ọ bụrụ ofu ịghọtara ya nke bụ a chọrọ ịkọwalụ gị bụ ịbụrụ onye akpọrọ ọrụ esikwana ka ije mee ihe ndị ọzọ na-eme ma ọ bụ na ịchọrọ ka mmadụ nyere gị aka na ịchọrọ ibido kọlụ gị mmadụ asị gị na ọkụ o gị mwedabi nwoke ma ọ bụ ka ịnwe nwaanyị ka gị na ya na-eme ụfọdụ ihe ada na-asọ nsọ ka o wee nyere gị aka gbawakwa onye na-etu a ga-anara gị akara aka gị onye na-etu a ya kọntamineti ya spiritual pawa ị maa na ịgbazi aka onye na-etu a nwere ike imeghe inishieto evil kingdom maka ihi na ị nwere akara aka ị nwere ihe a chọrọ achọ dị afọ ọ chọrọ ịnara ya nụ ụfọdụ ya asị na mgbe ha na-etolite mgbe ha eduebere ndụ dị aṅa na ha nwere onyinye ịfụ ụzọ na ha nwere onyinye ịnata meseji ee eh, mana kịta ha tolitegoro biwe ndụ aghara na ha onye niile a na-afa n'isisi yes bikos na ịda ego n'aka ndị ewu ndị ọchọngoroko wepụ aka n'iso ọtụtụ ndị mmadụ ụdị ka ha nyere gị aka onye a nwere ike isi na ya wee si ya ma ọ profet maọbụ ọ prọfet ma ọ bụ na ọ pastọ maọbụ ọ sị afọ ọ chọrọ ọzalụ does not mana onye ọbụla sịrị ka ya enyere gị aka dị afọ mana gị na ya gada eme nke a ma na-eme nke ọzọ gbawakwa onye agba a na-efo pesin ọ chọrọ ịnara gị nwa nke ichi ịghọtara ya ihe rụta ebe a Jizọs kwuru na akwụkwọ nsọ si na akwụkwọ ndị ụka ọbịa ọ sị na na o nwere onye nyere ọgana eme bụ wee nye ụmụ ya ego ha ga-eji onyinye ego ha ga-eji wee gba mbọ onye nke e nyere obere wee debie onye nke ọzọ ndị ọzọ wee weru nke ha gbaa mbọ rite elele mana onye nke adebelu nke ya na-anarị ya nke ahụ o nwere nye onye ọzọ maka n'ihi na ya ọsọ ịlụ ọrụ dị n'ụzọ gị iweweda ka mmadụ teki ndụ advanteji ịgwa gị na ya ya enyere gị aka mana ọka gị na-edina ma ọ na pawa na-efe efe na ọka ya gbasa gị iko ka o wee were pawa dị na ya nọ wee gafee n'aka gị ụdị ife ahụ adrọ ịghọtara ya o nwere ihe dị ka ka onye fee gị pawa by sleeping with you having carnal knowledge with you eh? nke bụ eziokwu na onye asị ka na ị nwere ego ka o nyere ya aka ana oliwo enyere ya aka bụ ka o wee slip pụọ with you wee kwadoro ihu ọrụ ikwekwa na ihu ọrụ ya akwadoro gị adị demonic ihu ọrụ ya akwadoro gị dị contaminated ihu ọrụ ya akwadoro gị ama aga aga ọsọ ya bụgo na osiricha with you kwadoro gị ihu ọrụ ị ga-emecha akụba ọta maka na iche na ị ga-eme ya n'ike aka gị ịgbakọdo ndị gị na-asụ azụ ọ bụrụ na akpọrọ gị onyinye tru tru and na ị chọrọ ịza ya bụ oku mana onye bịakwutere ka o nyere gị aka chọzi ka o take advantage of you si ya mba go back to ndị kpọrọ gị ọrụ gwa ha na ị chọrọ ịlụ ọrụ a ha biko ha lidie gị to the right person ga-enyere gị aka without contaminating your power believe in me ọ bụrụ na akpọrọ gị ọrụ n'eziokwu a ga-elid gị ma ọ bụrụ na i buru ụzọ gbuo ogologo akpịrị ụzọ ịghọtara ya o nwere ihe onye akpọrọ ọrụ ga asụrịrị onye asọrọ onye akpọrọ ọrụ ị ga-amarịrị that ya power flows from from chastity ị ga-amanye ya power flows from ebi ndụ dị ọcha dị asọ ịghọtara ya ọ bụghị sịkwana na ndị ọzọ na-agba klọb ka ịgbawa klọb yes esina na ndị ọzọ na-agba klọb na ịgbawa klọb ezikwa na ndị ọzọ na-ebi ndụ anụ ahụ dị iche iche ka ebibe gị na ha bụrụ ofu maka na ịkwesịrị ịbụ the compendium of grace in order to radiate grace to other people ịghọtara ya so you must ọ bụrụ ndị ọtụtụ ndị mmadụ ndị adị asọ ndị ihe ndị a ọ ha na-emegide otu mgbe ike ha agwụ ike ha agwụjuo ojojo chọjuo ọgwụ ya agwụta ma ọ chọwazi otu nzuzo ya aba ka o wee kọmplimenti ike dagara ada ngwụrụ anwụ so ọ bụrụ emechazi ihe emeri ya na-eme onye dị etu emecha ihe ibido na-eme ya so ọ bụrụ na ị chọrọ ime abụọ dị ihe ndị dị etu a ihe ị ga-agba mbọ bụ ka ịfụ na imere contaminate onwe gị gị must avoid those things because ihe ndị a bụ ihe ị ga asụ nke ọzọ nchekwa gị so ọ bụ ọ bụrụ na ịbụ eh, onye akpụ gị wụ onye wụ esi a ma ọ bụ n'iwe kod wod ịkpụrụgo n'ụkwụ gị na-abụ i wee na-achọ ka ị na-eteke advantage of advantage of ignorant people nekwa gị na mpịawa azụ me and you know that what you are telling people is lies and you know it ị na-asị ha nọ ịkwasa ha iko ka i wee nyefee ha ike ịmara na ụdị ihe adụrọ ị na-achọ ka ị lụọrụ ha ọrụ na-agwa ha n'ọmụmụ idinere ha ka ọrụ a wee gazie ịmana na mụ na gị no na ihe ị na-ekwu bụ asị na ọbụrụ bụrụ mana ị na-ete gị ọdụ advantage of ndị maka na ịma na ha amarọ wee na-eri ha ọrụ ana m achọ ịgwa gị dọjọs nwa mgbe nta na ndị a niile ị na-eduhie ụzọ ga-emecha recover who they are mgbe abụna mgbe no matter how long o take nwoke a ma nwaanyị a wee discover who he is and now kpọkwuo mmụọ onye na-eso ị ga-enweta mpịawa azụ ịghọtara ya ị ga-enweta so kwụsị itake advantage of ignorant people if you don't want to help the person allow the person to go esikwara ka e were ịnabiri e onye ahụ onyinye amara ya ọntọ niile enyere ya aka iji na aghụghọ maka ndụ gị ndụ ezinụlọ gị na ndụ agbụrụ gị na-abịa n'iru mana ihe na-achịkọwarụ maka gị nwa bụ onye akpọrọ ọrụ ị kwesịrị ịma aka ndị gị na aka ekpe you must develop spirit of discernment ka ị wee nwee ike ịma truli na onye adị genuine ma ọ na onye adịrọ genuine achọrọ m ka m kwụsị ebe a mana ihe na-achịkọwarụ gị bụ iderecha vidio shiara ya ndị ọzọ ya gazie so ihe nna achịkụwala gị bụ tata ị na-anụ olu a akpọchi n'obi gị ịnwetacha meseji a tụsara ya ndị ọzọ maka ọdịmma gị na maka ọdịmma ndị ọzọ esekwara ka idebe maka onwe gị elon gbaa mbọ otu ị nwere ike ịfụ na onyinye amara ya nyere gị na ịkọntaminetịrị ya ha abụọ dị ha maka ọgịnwa kpọọ onye ga-aza azịza etu i siri wee lụọ ọrụ wutu onye amara ya nyere gị ife enye gị onye amara maara mmụọ maara na imewuru ya kama na ịbaziri hapụ isi kpụwara ike ajụ maka ihi ya personal akpịrị maka iyi ihe ndị ọzọ dị iche iche wee overshadow ya spiritual power the spirit of discernment in you onye ọbụla bụ onye akpọrọ ọrụ nwere spirit of discernment mana mgbe ụfọdụ ị nwere ike corrupt ya spiritual arena ya spiritual vibrations by so doing ịdịzie ka empty vessel that ya the spirit of discernment enyere ya as a code one is no more. and because of na vanity ụzọ e wee nwee ike wee lidie ya straight if not so nwere excuse ọbụla ị ga-enye na onye akpatalụ na onye atekere advantage of you o tekere advantage of you maka n'ihi na ire you refuse to listen to your inner being you are called one for to cry out loud so for that reason ihe ị kwesịrị ime bụ always carry your ya at the ezumezugu along before you take any move ask them kedu ihe ha chọrọ ka ime believe in me if you do this with all sincerity they will always align you and lead you to the right path enwe ọkwa any shortcut ọbụla mmadụ ga-ejesi gị na ike ike na-efe efe onwere ike mmadụ ga-emeri gị ga-efe efe n'ụdị ka o nwee ka of Igbo o fee ọ dịrọ ụdị ife ahụ kwa ihe m ji chọọ ka m tara ihe mmụọ si m kwuo ka m kwuo ya bụ ihe a sị m kwuo bụ ka a dọọ ndị mmadụ aka na ntị especially ndị akpọrọ ọrụ gị bụ onye akpọrọ ọrụ nke bidogoro ọrụ gị don't take do advantage of ignorant people especially ndị akpọrọ ọrụ then gị nwa na onwe nwekwara onye akpọrọ ọrụ mana ibidobere ọrụ gị mana ị chọrọ ibido ọrụ gị ị ga-adị umeala dịka nduru ma waa anya dịka agwọ ị kwesịrị ịma what is obtainable and what is not obtainable ta abụọ ịda n'aka ndị agụ owu ịghọtara ya ịnenecha vidiyo ịnwe ajụjụ na nkụzi a sendalụ meseji na whatsapp 08057837672 ịnenecha ya metụ maka na shia bọtị nwere ike isi n'ụzọ dị etu a wee zọpụta ofu onye maọbụ mmadụ na-abụ site n'okwu nke a ị nụrụ n'ụbọchị taa ka ọ dịkwa na ụdị oge a echi niile bụ Wednesday n'oge awa nke eziokwu by 9 a.m. ya gazie ndụ n'ọfọ